ole ka ị gara ụlọ akwụkwọ? Mgbe ole ka ị gara ụlọ akwụkwọ? What time did you go to school?